ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke obi chukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu olu a na-abịara unu site na ngalaba nke Naijiria n'ime olọgwu elu nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka Oziọma si eru unu ọzọ ka Chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka onye anyị nghọta pụrụ iche na ịfụnanya na ngọzi ya ka mgbe n'ikpeazụ ka Chineke ribe otuto ka ndụ anyị bụrụkwara ihe anyị agbanwe na ihe enwe nkwupụta ngọzi na mgbaama pụrụ iche n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ ndị hibru oziọma dịka e gara ndị hibru isi nke iri ndị hibru isi nke iri amaokwu nke mbụ weruo na nke iri na anọ ndị hibru isi nke iri amaokwu nke mbụ weruo na iri na anọ n'ihi na iwu ahụ ebe o nwere naanị onyinyo nke ezi ihe ahụ niile gajị bịa ọ bụghị ezi oyiyi onwe ya nke ihe ndị a ha pụghị ime ka ndị na-abịaru ha nso zuo oke mgbe ọbụla site n'otu àjà ndị a nke ha na-eche n'iru chineke kwa arọ mgbe niile n'ihi na ma ọ dịghị otu a agaghị echebiriwo ha n'iru chineke n'ihi na ndị na-ekpe ekpere ebe emeworo ka ha dị ọcha otu mgbe ha agaghị enwe akọ na uche ọbụla nke mmehie dị iche iche ọzọ ma n'ime àjà ndị a ncheta nke mmehie dịkwa kwa arọ n'ihi na ọbara nke oke ehi na nke ewu apụghị iwepụ mmehie n'ihi nke a mgbe ọ na-abịa n'ụwa ọ sị aja na ihe echere n'iru gị ịchọghị ha ma arụ ka ị kwadebere nye m aja nsuru ọkụ na àjà achụrụ banyere mmehie ha abụghị ihe dị gị ezi mma mgbe ahụ ka m sịrị lee abịawuo m n'akwụkwọ mpịakọta ka edeworo ihe banyere m ime ihe ị na-achọ chineke mgbe o buru ụzọ kwuo sị àjà na ihe echere n'iru gị na àjà nsuru ọkụ na àjà a chụrụ banyere mmehie ị ha ha abụghịkwa ihe dị gị ezi mma bụ ihe a na-eche n'iru chineke dị ka iwu si dị mgbe ahụ ka ọ siworo lee abịawo m ime ihe ị na-achọ ọ na-ewepụ nke mbụ ka o wee mee ka nke abụọ guzo ọ bụkwa na ọchịchọ a ka edeworo ya nsọ site na iche arụ jizọs kraịst n'iru chineke dịka aja naanị otu mgbe onye nchụaja ọbụla na-eguzokwa ụbọchị kwa ụbọchị na-efe ofufe na-echekwa otu aja ndị n'iru chineke otu mgbe bụ aja nke na-apụghị ihichapụ mmehie mgbe ọbụla ma onye ahụ mgbe o cheriri otu aja n'iru chineke n'ihi mmehie o wee nọdụ n'aka dị chineke mgbe niile na-ele anya n'oge fọdụrụ ruo mgbe a ga-edo ndị iro ya dị ka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ ya abụọ n'ihi na o sitewo na iche onwe ya n'iru chineke dị ka aja otu mgbe mee ka ndị na-edo nsọ zuo oke mgbe niile ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a onye anyị ghọta pụrụ iche n'ụbọchị nkịta na ngọzi dị n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem amen na ịga n'iru na ụbọchị nkịta ihe anyị ga-eji mere isi okwu ga-abụ jizọs bụ oke aja jizọs bụ oke aja na ebe anyị gụpụtara ọ bụ na ile anya na agba nke ochie na usoro nke moses nke chineke nyere moses na agba nke ochie ị ga-afụ na ha na-eji oke ebili na oke atụrụ na um, oke anụ dị iche iche were achụ àjà iji wee nweta iri ọma wee nweta obi ebere ma onye gbaghara mmehie n'iru chineke ihe ndị a ha na-eme kwa arọ kwuru arọ mana ile anya ịfụnanya bụ àjà ezuhi oke n'ihi na emechaa ya taa ma emechaa ya n'ọnwa nke a ma ọ na-arọ nke a aka ji imekọ ya na-arọ nke na-abịanị ka a na-eme ihe ndị a niile ebe anyị gụpụtara wee na-egosi anyị na àjà ndị a niile anaghị asọ chineke ụsọ ọ naghị adị chineke ezi mma n'ihi na ọ bụrụ na ọ na-adị chineke ezi mma nke iji wee hichapụ mmehie n'olu anyị otu mgbe ị maghị na ị gaghị nwezi ike ị na-emezi ihe ndị a kwa arọ kwa arọ ma ilezie anya fụ na mgbe jizọs kraịst bịara naanị otu mgbe ka o ji anụ arụ ya ka o ji ahụ ya ka o ji onwe ya wee chụọ aja otu naanị mgbe n'obe nke kalvari o wee bụrụ otu mgbe nke ahụ wee weta isi njedebe aja niile nke a na-achụ azụ n'ihi na ọ bụrụ na ọ bụghị etu a ịmana aka anyị na-achụ àjà oke ebili na nduru na oke ewu na ihe ndị ọzọ dịgachi iche iche wee ruo n'ụbọchị nke taa mana naanị aja nke jizọs kraịst ji onwe ya wee chụ nke chineke kwadoro iji wee chụ n'obe nke kalvarị na otu mgbe ahụ efu na akwa mgbochi gbochiri anyị na chineke ekewago mmekọ anyị na mmehie na ihe niile nke mmehie ọkpara oke n'etiti anyị na chineke etipịasịwo ihe ndị a niile anyị nwetaghị iru ọma nke chineke ihe ndị a niile bụ mgbidi nke dara ada maka gịnị maka oke aja nke chineke nke jizọs ji arụ ya wee chụọ mgbe o mere nke a o wee sị na ọ bịagwo n'isi njedebe mgbe ọ na-anwụ nwụ n'obe nke kalvarị ọ sị ọ gwụsịwo bụ gịnị bụ mmehie nke na-akpa oke n'ebe anyị na chineke nọ ile anya fena ka o si gbasa aka n'obe nke kalvari ka ọ gbasara aka aka nke ọ gbasara na-egosi na enwere ọtụtụ ohere na ala sara mbara na ebe sara mbara onye ọbụla iji wee bata ọ dịghị eju eju ọ nweghị mgbochi ọbụla dịkwanye ọzọ ebe ọbụla onye ọbụla si wee mehie ebe ọbụla onye ọbụla si wee dahụ naanị mgbe ị chighatara azụ si na na aja nke jizọs kraịst chụrụ ikwerego n'afa ya ikwerego na ọbara nke awụfu n'obe nke abalị ikwerego na ọlụ nke nke ọ bịara lụọ maka mmehie mmadụ a ga-azọpụta gị a ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mbibi na akwụkwọ nke njọ debanye afa gị n'akwụkwọ nke ndụ na nke ndụ ebighị ebi n'ihi na ọ maka nke a ka o ji wee bịa o wee nwụọ ọnwụ na ihi njọ mụ na gị ka anyị wee bụrụ ndị nke pụrụ n'uru uru nke mmehie uru nke amaghị ihe uru nke ihe mmadụ na chineke dị na iro gụọ onye na-ege ntị ịnabatagwo ọlụ nke a edebagwo afọ gị n'akwụkwọ nke ndụ ịnaragwo ndụ nke kraịst dị ka onyinye nke nyere n'efu mata amata na onweghị aja ọbụla nke ya achụkwa chineke ọzọ nke ya dị ire na-abụ sọsọ naanị aja nke a jizọs sụrụ aja ọzọ ihe achụrụ chineke bụ aja nke ijiri obi gị wee chụọ aja nke ihe bịa si chineke na-edokawa obi gị na ebịago na-ịhapụgo ajọ omume gị niile nke gara aga na-emata n'ịmatago na jizọs kraịst abịago nwa ọnwụ n'ihi gị mee ka e bụrụ onye nke nwere ndụ onye nke nwere ndụ n'ihi na ọ bịara inye gị ndụ onye bega nwoke mata ihe ndị a niile i wee were obi gị nye chineke n'ihi na onye na-enye ndụ a ya jụ esi ndụ a onye na-enye ike a iji wee na-eku ume wee na-ara wee zụta o mere ka ị bụrụ onye nke ya efe ofufe ịmatawo chineke ị na-efe ofufe dịka osi si wee kwesị okwu a na olu a na-abịara gị n'oge dị ugbu a iji wee mata na o nwekwa àjà ọbụla nke iyi achụ ya eweta mmezu ma iweta ngozi nke chineke ka ọ bụba n'ebe isi nọdị ụfọdụ nwere ike na-asị na ha na-enye ndị ayịyọ ego ndị arụ na-adịrọ na-eleta ndị nọ n'ụlọ ọgwụ na-eje ebe dị iche iche na-alụ ọlụ ọma dị iche iche ihe ndị a niile apụghị ime ka mmadụ baa n'alaeze nke chineke nke kachasị nke n'ihi na ọ si unu buru ụzọ chọọ alaeze nke chineke na ezi omume ya ga alaeze nke chineke ya ebuzo chọọ bụ inweta jizọs kraịst inweta ndụ ya dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ sị na ọ bụrụ na amụghị mmadụ ọzọ onye ahụ apụghị ịba alaeze nke chineke amụgo gị ọzọ ị marago jizọs kraịst ọ marago gị ọ bụ onye nzọpụta gị ị na ọ bịara nwa ọnwụ n'ihi gị oke aja nwoke aja ọ bụla ihe achụ ọjọ ihe legere anya n'iro ebe dị iche iche fụgasị ụdị aja ndị mmadụ na-achọ ọ ka nwe ndị na-achụ aja nke oke biri na oke nduru n'ihe niile gasị iche iche ọ ka nwe ndị na-achụ àja nke fanta na koko na chingon na switi ihe rụgasịrị arụ aka nwe ndị na-achụ aja n'ụzọ gbara ịtọ na ụzọ gbara ịnọ na ụzọ gbara isii n'ebe na-edịgasị iche iche ihe ndị a niile abụzi nke chineke na-achọ n'ihi na onweghị oke onweghị àja ọbụla nke mmadụ pụrụ ịchụ n'ụbọchị nke taa ụwa nke anyị nọ n'ime ya eru ka àja nke jizọs kraịst ihe abụ ihe abụ dị dị oke aja nke kachasị niile oke aja nke kewara mmadụ na mmehie oke aja nke kewara akwa mgbochi nke mmadụ na chineke ji ịnọ n'udo oke aja nke wetara mmadụ ngozi oke aja nke wetara mmadụ ihe oke aja nke wetara mmadụ ịdị n'otu ha na chineke na chineke oke aja nke mere ka anyị bụrụ ndị nke agụ na ndị ezi omume ndị rụbụrụ arụ n'oge gara aga ka a na-agụzi na ndị ezi omume n'ụbọchị nkịta oke aja nke na-eme na eje na-abata n'udo na ọgụ wee mee ka ndị iro gị bụrụ ndị eyetinye n'okpuru ọbụ ọkwụ iwe bụrụ onye nke nwere mmeri n'ihi na o kwuru si na onye ahụ nọ n'ime gị karịrị onye ahụ nọ n'ime ụwa ịmatago eziokwu ndị a n'ihi na oke aja a ya eme ka ịmata eziokwu eziokwu a ga-emekwa ka ị pụọ n'oru mata eziokwu a n'ụbọchị nke taa ka ị matara ya ị ga-afụ na ihe niile ga-agara nke ọma karịa ka ọ na-adị na mbụ hulata isi n'ebe ọ nọ n'oge ugbu a ga-esi chineke na-elata gwa ọ bụ na elatabeghị jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ohere a dịrị gị iji wee banye na ụgbọ nke jizọs kraịst ka oke aja nke a lụrụ gị ọgụ ka oke aja nke a bụrụ gị ihe ka oke aja nke a bụrụ gị ụzọ na ndụ ebighị ebi ka mgbe ị na-eme nke a ị ga-afụ nzọpụta nke pụrụ iche na udo nke kachasị udo niile n'aha aha jizọs kraịst bụ onye nwaanyị mata na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif Word redio ministri unu nwee ajụjụ maọbụ akọ mgbaama maọbụkana ekpere unu ga-enweta na igwe okwu 08056719493 56719493 08132900111 ka udo nke chineke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme.